m nke onye chiri ya zelu onye unu na-anụ unu ya bụ Okwulichukwu Nweze nke eji ọzọ chimere eze wee malụ afọ ọlụ m ejikwa malụ ma ọ bụkwa chi anya Nweze bụ ukwu mmụọ nke m na-agala ozi e nwere ọtụtụ ihe mkpa ajụjụ a na-eweta wee sị na ọ ga-adị mma ka m dokwa ọtụtụ anyị anya bụ nwa afọ Igbo maka na a na-ajụ ese a na-ajụ anyị kedu ihe melu kedu ihe bụ ọnọdụ mmadụ n'ime okike kedu ọnọdụ chukwu nyelu mmadụ na ọbụ ikike chukwu nyelu mmadụ ka o kechara ụwa melu na ọtụtụ nọgolo ibe ha n'elu n'ihe gbasara ego enwe ọtụtụ nọgolo ibe ha n'elu ka ha wee na ndị ọzọ ndụ ndị ọzọ n'iyi ọ dịzie ka chukwu gbara nkịtị na ọ nwere ihe ọzọ a na-ekwu inegelizie anya ọ dịka mmadụ bụzi chukwu na iji wee mee ka ọtụtụ ghọta m ọfụma e nwere ọtụtụ ndị mmadụ a na-enwe ike were ahịa iwu nye were egbetu di ya ya banye ụgbọala na ọgbanye ụgbọelu gaba obodo dị ụta ọ bụkwa na omechi njeche wee bata enwelu ndị na-eri elele afụfụ ahụ ọ tara mana olukwa ebe ahụ ijide ya ya bụrụ ihe ọ ga-abalụ ọnwa ọ ga-anwụ ọ bụrụ ndị a mana ndị nke eji ndị nke zụrụ ahịa bunyere ya ahịa anwa anakwara chọbakwu ndụ ọzọ ha ga-egbu ọ na-emekwe n'ogogo nke anyị na-akpọ dịka gọọmenti ọchịchị isi dị iche iche na mba ụwa e nwere obodo ha nwere ike ịkwadosi ike dịka ndị mba ndị ọcha ji wee kwado anyị nwa bụ afrịka ọkachasị naijiria inwe ọtụtụ ndị na-eti mkpu ka ha nwere onwe ha n'aka mbọ ndị ụwa na ndị ọzọ ka ha bụrụ ndị nke kwọọrụ chim nwee ọchịchị nke onwe ha ajụ na ha ma enwe ya maka ihe nrite ọtụtụ ndị ụwa mba ọzọ na-erite n'ebe ahụ ha mekwe ka ndị ahụ nwere onwe ha e wee na-ajụ anyị ka edi ihe bụ ọnọdụ mmadụ melu na ọ dị ka okike na mechie ọnụ ụmụ ihe a niile a na-aga ihe niile a na-ebetokeri ya ka m si ka m ehm, ka m si wee malụ tata wee sị okuke na mmadụ kedu ihe ọ bụ na dịka anyị si wee malụ dịka ndị Igbo si wee malụ okike na onwe ya kpọmkwem na ihe o ji were bịa izizi n'ụwa anyị nọ n'ime ya dịka a na-asị gị na onye ga-alụ ụlọ ga-enwe foundation ana anwa o ji ihe ibe isi ọya ma bụ mmiri mmiri wee chịpụtala anyị aja ana aja ana wee wepụtala anyị ikuku site n'ikuku ka anyị wee nwee anyanwụ bụ nke ọ bụ ndị kwuru okwu gị the four elemental spirits anyị wee nweghị okike dịka mmadụ n'ofu ebe dịka ndị ee eh, na ọba akwụkwọ ọtụtụ ndị akwụkwọ degịsịlụ maka ihe gbasara mmụọ ji were si na chukwu kelu mmadụ na oyiyi ya na onwe ya onye igbo afọghọ chukwu enwere ọnọdụ dịka nwoke na ọbụ nwanyị ihe o nwere bụ ndị izizi anyị wee kelu bụ mmadụ bụ onye ewolu tinye n'ogogo dị elu ya chekwataba ụwa ekeghị ya na oyiyi mmụọ mmadụ na ọlụ onwe ya kama na nke bụ eziokwu bụ na mmadụ dị ka ọkwa welu nye chukwu okike ọkwa bụ gịnị ọkwa bụ dịka iji were fụ na ihe a bụ ọkwa a na-awụnye nzu na edo wụnyecha ụmụ ihe dị iche iche eji akpọkwu okele ụwa ka o wee nye anyị ike anyị ga-eji wee mee ndụ ọ bụ dịka ndị kwuru okwu na ọsụgharị anyị n'oyibo man bụ active conductor agent of the universe ọ bụ dịka ịtụgharị anyị n'asụsụ anyị ikike niile bụ ike mmụọ bụ ọtụtụ ike mmụọ mmụọ ji eme ka obodo gaa n'iru ka e nwee uche karịa ka esi nwebuo ya bụ n'ime mmadụ ka a na-ewebata ya dịka ọkụ eletrik na-esi n'akụkụ nke enyere ya bụ nke anyị kpọrọ waya bụ eriri ọkụ were na-aga mba dị iche iche otu a ka o ji yiri mmadụ ka akwa ka okike ji eyiri mmadụ ka akwa wee na-emepụta ihe ọbụla dị iche iche ma nke ọfụ ma ọ bụ igwebeta nke bugolo agbụrụ nke gagolo aga ba amamihe gagolo aga o gbochitekwa ya ọzọ back to life wee na-eme ka anyị malụ na ọ bụ oge oge anyị nyelụ mmadụ melụ mmadụ ji eri onwe ha ị na-erizi onwe unu maka na ịfụnanya adụrọ nwanne gị kwesịrị ịfụ dị ka nwanne abụziela onye ị ga-eji ndụ ya wee gbabara egbe na ude na ọnya ọma n'ọnya ahụ ọ bụrụ ya bụ na ya ọya ma bụ onye nwụrụ bụ onye nke iriri ịchọbakwa onye ọzọ ị ga-eri ọ bụrụ na ọ gafe nwa ọnya ahụ ịkpọbata ya dịka nwa atụrụ napụta ya ihe ahụ eleke lụba ahịa ya bụ ogogo wee na-atọ ọtụtụ ndụ mmadụ n'ọnụ mana e nwere ihe mere o ji wee dị ka chukwu gbara nkịtị iwe ji wee dị ọgbara nkịtị bụ na anyị amarụzi ụzọ ọtụtụ n'ime anyị amaghọzi usoro m ga-akọrọ gị kịta na ọtụtụ nwa afọ igbo tọrụ na mba dị iche iche ebuka enwe ndị isi ha tọrọ na mba na ụdị ha m na ha akọwa kịta enweghị onye maalụ ka eji akpọpe igodo nke mkpụrụ obi kpọpe ntị nke ime mmụọ meghe anya nke ime mmụọ ga-enye m gị ogogo ka gị na echi gị wee na-enwe mkpakọrịta ụka ọ ga-abụrụ ajọ mmadụ ama bịaba ị mara ụzọ ị ga-eji wee soo ha wee gbanarị ha onye ọbụla wee na-agazi ka atụrụ na-enweghị onye nche maka na ọ bụrụ na mmadụ na-aga sọọsọ ya na-akpụ sọọsọ uche nke ya ya na chi ya na-eso ọ na-anụ olu chi ọ na-afụ ihe chi ya na-ekwu ihe ọ bụ mmadụ nkịtị na-agba anụ ka ọ bụ ihe melụ anụ ya emekwa ya mana onye mmụọ dị na arụ na ama na-ekwu ihe chọrọ ime ọ bụla ihe niile ezuola ya ndị ilo zubere ya bụ ihe ha ga-emenwu ya mana ọ dị m ka anyị ga na-ewere okwu a na-agbata n'agbata agbata n'ihi na ya bụ ihe etolu ezigbo ogo n'oge ị ga-eji wee ghọtaba unu m ọfụma na nghọtaba ihe anyị ji n'aka mana mpaghara nke a gaa anyị ka na-abịa na mpaghara ọzọ anyị ka ga na-eme ya n'ogogo n'ogogo wee kọwalụ gị ihe anyị chọrọ ịkọwalụ gị ka ị wee malụ ka mmụọ na mmadụ si adị na mma ihe eji wee bịakwana taata sị ka a m ajụjụ anụnwa bụ na eso m na ofu onye bụ ndị dibịa n'ala Igbo mana mụ na onwe m nọ na Ogbuọka Ogbuọka dị na Kano East nke Enugu steeti dịka eji wee na-akpụ ya mana anyị ya ogogo na ogogo na nkeji na nkeji anyị ga-enwe ezigbo nghọta zuru oke na isi njedebe anyị ga-akọwala unu obere obere ka esi eme mmadụ na chi ya adị na mma onwe ike fụba ụzọ onwe ike n'ubi ihe oge ahụ ị nwebere oke a ka ị tozuru oge ahụ ka ịbụ mmadụ ajọ ihe agha emere gị maka na egwu ihe mmadụ ga-ekpuchi aka tutu ọ na-erutebe gị kọwara ihe ha ma ụzọ na ezo ọkụja onye maalụ ebe a gbara ya ọnya ka ga-ama n'ọnya azụza ya bụ mba na ọma ama n'ọnya mgbe ezi udo dịkwa n'ụlọ ebe ọ bụla na-anọ na anyị ga na-ewere ya na nkeji na nkeji dịka ndị na esi ya bụ onyonyo ji wee na-eme ka ụmụ ike na-aga maka na ekpuchikwo ya too ogo rie nne iji aghara egwu ojije ekenekwe mụ na nwachukwu a sị m udo dịrị ụlọ